gị ikoro edugokwa ọzọ nnọọ aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ na mkparịta ụka tata bụ maazị Kanayo Odeluga Igbo mma mmanụ maazị Ejikeme Ọbasi na ụkọchukwu Austin Okigbo Igbo ọra na-ege ntị anyị abịagokwa ọzọ ka anyị na ụlọ tụgharịa uche kparịta ụka n'ọnọdụ ndị Igbo mana mba aha a na-akpọ Naijiria ebe ebe ndị ndị Igbo bidoro na ebe ha bi na mba ndị ọzọ ebe anyị nọ ụfọdụ na-alụ ọrụ ụfọdụ dịka ndị gbara ọsọ ụfọdụ na-agụ akwụkwọ ụfọdụ na-achụ nta ego mana ebe onye ọbụla nọ ọ dị ihe one na one anyị chọkọ anyị na ụlọ tụgharịa uche na ya tata nke mbụ ihe gbasatara ọdịmma ndị Igbo na ihe gbasatara ya bụ gọọmenti etiti na mbọ ha na-agba iji wee chọta ngwa ọgụ na ngwa agha na ime obodo ahụ na-akpọ Naijiria ihe anyị ji maka ihe ekwu bụ na izuụka ole na ole gara aga akụkọ pụtara bụ na ndị America United States of America na-atụgharị uche ịma na ya bụ mkpa na ihe gbasatara ngwa agha ndị Naijiria kwụrụ ụgwọ ya maọbụ ihe a ga-eme ka o rute ya bụ gọọmenti aka n'ihi na akụkọ na-eru ha ntị bụ na gọọmenti na-eji ya bụ ngwaahịa emegbu ndị bi na Naijiria ọ bụrụ naanị na ha ha ji anya ha kwụ afụ mgbe a na-eme ihe gbasatara ensaị pụkwanụ ka ndị agha si emegbu ndị obodo dị iche iche pụkwanụ na ya bụ ngwa ọgụ ndị ndị Naijiria nwere adịghị ka ọ na-enye aka iji wee nọchibido ma mee ka egbochie ya bụ nsogbu a na-enwe na ngalaba North Eastern Nigeria ebe ndị ISIS na ndị Boko Haram ọ wee bụrụ na akụkọ anyị na-anụ bụ na ndị Naijiria emeela nke onye na-ekwu okwu si na akụkọ nwaanyị gwara ibi ya bụ na ọtụtụ enyi bụ ọtụtụ akwa ha achọba ndị enyi ọzọ nke bụ na ha gara ụzọ rọshia ka ahụ bụrụ ofu anyị ga-achọkwa ka anyị tinye ọnụ n'ihe na anyị na-anụ na-eme n'Imo steeti na onye bụ onye isi ya bụ obodo onye na-achị ya bụ obodo onye na-anọchite anya ndị bi n'obodo ahụ bụ maazị Ụzọdịmma anyị na-asị na ụzọ dịkwa mma iji wee tinye ebe a ga na-achị nama wee na-aga maka na ọ bụ ihe nya bụ nwoke na-ekwu na ka o si dị ya ya nwere ike ịkwụ ụzọ ka a chiri efi na-emebisi ife na-aga n'iru ka aha bụla ọzọ ọzọ bụrụ na anyị ga-enegazi anya itinye ọnụ n'ihe dịgasị iche iche anyị na-anụ na-aga na ya bụ obodo ma mpụ na ogbugbu a na-egbu ọtụtụ mmadụ na ụzọ dị iche iche ma nke mere na NDA Nigerian Defence Academy na nke ndị egburu na Jos na ndị ebe ndị ọzọ um, anyị ga-atụbanyekwa ọnụ na ya wee na-anya pụ etu ndị Naijiria ndị na ya ndị na-akwado Buhari na ndị na-esi arụ ọrụ si enekọta ndị ha anọnyere n'aka anyị ga-eji akụkọ maazị Ngige na ndị na-afụ maka ọrụ arụike wee tụbanye wee kwuo maka ya bụ ihe fụ na okwu nne ya na okwu ụwa atakata agbawa n'ihi aga m etinye ya n'aka Austin Ọkaigbo Odulai wee Ndewo Maazị Oke ụkọchukwu ọtụtụ okwu adịghị na e, ụka mgbede n'ihi na dịka isi kwuo ihe a na-akọ akọ akazi nkụ Naijiria anyị na-ekwu okwu ya abaa na ihe ndị Owerri na-akpọ akwụkwọ ụgba ọdasịa n'ala ịsị e, na ị na-aza akwụkwọ ụgba ọ bụrụzie azawa azacha azacha mba ọwụ ihe ịrụtụrụ aka n'ihe gbasara ngwa agha maazị onye na-achị aka na-achị Naijiria bụ maazị Muhammadu Buhari na nso nso a na mgbe ọnwa Ọgọst anyị nọ n'ime ya gbara iri abụọ na ise ka ndị Reuters wepụtara nta akụkọ nke gosiri na ya na onye na-aka na-achị Rọshia nwere mkpebi ya na-akpọ nwere mmekọrịta na ihe gbasara nchekwa obodo ya o Security Corporation mana ka ihe a na-eme ha ahụkwa n'otu ụbọchị ahụ na ndị civil defense Naijiria anọrọ narị anọrọ n'ala na Rọshịa na-amụ ka esi e, eji ngwa agha ndị dị aṅaa na egbe ndị dị aṅaa akwa mgbọ ya bụ na na ụbọchị anyị nụrụ na ya na onye na-achị rọshia bịanyere aka n'akwụkwọ n'inwe mmekọrịta ihe gbasara nchekwa obodo ọ bụ ụbọchị ahụ ka a kpara nkata ahụ ọ bụ ụdị ụbọchị ahụ ka e bidoro ihe gbasara ya ya bụ na ebidonarị e eriwere eriwe tupu akpawa aka mana ka kasị bido nke ka anyị elebakwara anya isiokwu anyị e kwuru eleghị ihe kpatara onye a na-achị Naijiria ga-eji gawa Rọshia iburu ngwa agha akpakwara anyị anụghị eh, edum ka anyị na-anụ m. na National Assembly mm-hmm. ekpekwara akpakwara ihe akpa na National Assembly ewepụrụ onye weliri ntuliaka na ya olee otu esi wepụta ego mapụta ego a jiri banye n'ọnọdụ mmekọrịta olee ihe wụ ebumnuche ndị a mana n'ihi na ndị anyị na-ahụ ndị m hụrụ aha ha bụ ndị nọ na civil defense nọ na Russia ka ọ dị ugbu a ejighị m ike hụ aha ndị si na ndịda Naijiria maọbụ na ọwụwa anyanwụ maọbụ na ọdịda ọwụwa hmm. Maazị Odeluga ọ dị ka anyị ga-etinye ihe ọnụ olee ihe anyị na-abụ ịma na um, ife ụfọdụ asị na ọ ndị bekee si na um, there's nothing new under the sun ife emebugo mbụ and ọtụtụ mmadụ ike aghọtasịrọ etu o si mee ọtụtụ n'ime anyị bụ ndị too na Biafra ga-ama na o nwere mgbe ebidoro e mgbe ndị ugwu buru ọgụ a wee bukute ndị Eastern Region bụ ndị Biafra ofu ife ndị Briten gwalva bụ na ga-enyefa mgbọ va ga-eji wee nụọ ọgụ kama na va ma nyefe ụgbọ ufe va ga-eji wee tụ bọmbụ mgbe afọ Gowon na ndị niile na-atụrụ ya elu wee tipụ ọsọ wee gaa rọshia wee rue Rọshia Rọshia wee bụ ife MiG fighters ma wee jee ṅụta ndị na-efe ụgbọ ufe bụ ndị ọchịagha um, ugbo ufe ndị Ijipt na ndị Pakistan ọ fefela ofe ugbo ufe maka na ọ nwerozi onye n'ime ndị ugwu nọ na um, Air Force e wee jiri maka ya bụ mkparịkọta ụka na mmekọ fa na ndị Rọshia mmekọ wee nyefe um, wee sivanofa ga-alụ um, steel company nke ajiokuta ọtụtụ n'ime unu mazi ka Ajaokuta si ga um, ego ka e na-eru na ruigide ruigide ma ọ bụrụ igwe ka anyị kpụpụta ọ bụrụ um, ife kwesị ime ka anyị gaa n'iru n'ife gbasalụ teknụzụ mana ife nji e wee kọba ụka bụ na ife eji wee nee ndị Rọshia ọlụ bụ ajokuta kọntrakt panyụọ ya n'ike mesịa na nwekwa alụpụta o wee ruo efu kịta unu ma n'oge nke Jonatan na Jonatan bịa ịyọ ka e ngwa agha na nke ndị Amerịka mana ndị Amerịka nwere iwu feti na ndị amị ọbụla bụ ndị ji ngwa agha emegide ndị befa na fama mbụ ife ngwa agha maka na ọma dịka fa enyezilife ife ga-eji wee memi na ndị obodo fa mgbe afọ Jonathan nọ ewee raa afọ si na mba na Naijiria na ama nlebefe ụdị ngwa agha fa na-achọ mana ọnụzi mgbe Trump ba ka Buhari bịara Amerịka Trump wee mee na inye si na ya ebulili ka o jee nụsa ndị Muslim ọgụ ndị Boko Haram mana unu ma na bọmbụ nke izizi ọ n'ọndụ Kristian ka ọ tụrụ na IDP kam nya ebefa nọ na ebefa gbapụchelu ndo agbapụsizi n'obodo pefapụ na bọmbụ nke atụrụ tụalụ ndị nọ na Niger Delta na ọ ife ifụ eji emelụ megide ndị ọtụtụ n'ime ndị be anyị ndị ọcha na onwefekwu saa anya mmiri gee ntị kịta afụ nwa amadi bụ Biden bụ president wee sị mba na agha enebakwa ife anya ọfụma ndị na-eme ya ndị nọ na senate foreign relation na ndị nọ na House foreign relation wee sị mba na inene ife ndị achụ amị Naijiria si akpa akpa agwa na akafa m um, adịsịrọ m ọcha na va na-emegide ndị obodo e wee sị ka ede arapụnatagworo ife gbasalụ yabụ ngwa agha ọ dịrọ nka ndị Britain eghekwurufe ọnụ ewee gakwa ebe a na-aga ọ ya ka o ji dị mkpa na onye ọbụla sala anya mmiri mmalụ na 67 ka a na-echi ya na ife ejijebe e Russia bụ agbakọ ọjọ na Russia ga-ebu iliva ngwa agha fa ga-eji wee megide ọ bụrụ Boko Haram ka fa na-ekewu nkwụcha maka na ndị si nava na-atụrụ ụka ha ọgụ nava chọọ igbusadu ọzọ bụ ndị kpọtalụ Fulani herdsmen ghara afa busa afa na Naijiria niile fana akpa mkpamkpa agbanya bụ agbafa nkịtị fana eme gịnị fana arụ ọrụ fachọ ọrụfa izilfa so na ọ bụrụ ezigbo ife ana ọ bụ ife mwute na ndị ndị na-achị anyị na ndị na-ejela anyị ozi na National Assembly bụ ndị Senate na ndị Haus na anụrụ sikap eh, n'ọnụfa maka ụdị ife a bụ ụdị ife tupu emee ya na a ga-amanye ọnụ maka na ọ bụrụ na ọchịchị bụ ọchịchị demokrasi na ọwụwa ndị pipil mana ife ọ dịzi ka ya na ọ nwezi ndị bụ ndị na fab na-emezi ife golofa na ọ nwere onye na-agbọzifa ya bịa nwere onye na ajụ ese ya bụ na ya bụ ife likwa ọnụ ego ga gbuo m onwere ibe na bụ na na nwa ọgbanye si n'anya na ihe na-akọwa maazị Odeluga bụ na e, ihe a bụ ihe anyị hụburu mbụ mhm. n'afọ 1967 mgbe agha mhm. Biafra bidoro mhm. and mgbe fa ji weta mig afọ ọ bụrụ ji wee jee n'iru ọgụ wee na-atụ bọmbụ dịka esi eme Geneva Convention kwuru mana atụrụ n'afịa atụrụ n'ụlọ akwụkwọ atụrụ na ụlọ ọgwụ uh-huh. ebe ọ bụla afọ ụmụ ụmụ Biafra gbakọ ọgbọkwa ebe a na-anụ ọgụ atụ bọmbụ uh-huh. nye ọbụna ebe a na-eme ife na n'ọwa kraịm ka ọ bụ o nwere ka dịka ihe na-aga na soshal midia um, oge e, maazị um, onye nevi Commodore retired nke larala ezumike nka mana ọ na ọ bụzi onye na-akụzi nkuzi n'ihe gbasara global security bịakwa wụrụ nwa amaala lụre nwere anya wụkwana onye nọ nọ n'ime obi ime ime ime ime ime obi ihe gbasara nchekwa obodo na ọnụ ya na-eru n'okwu ihe niile gbasara nchekwa obodo dụrụ ya anya na ihe a gwara anyị ihe ọ kọwara na chanels Television ọ sị na ya nyere ndụmọdụ si mba maka na onye na-ajụ ya ajụjụ Chamberlain ụsọ na onye otu ya jụrụ ajụjụ si ọ bụrụ na ị na-asị na onye isi ala maara ihe na-emenụ na onwe ihe ọ chọrọ ime banyere ya na ọ dị ka ị na-ekwu na ọ so ndị na-akwado Boko Haram na ndị na bandits na-eme ihe niile ọ pụtara na ole ihe ị nwere ikwu banyere eh, nke bụ eziokwu bụ na ọ na-azụ ngwa agha ọ bụ na ngwa agha o ihe eji ya eme icheta ọ bụrụ na ndị na-ege ntị ndị lere ya ọ zara sị ngwa agha ndị ahụ abụghị ihe a ga-eji bibila ndị a na-akpọ ndị bandits ọ bụ ndị Boko Haram n'ihi na tupu gị were ngwa agha ahịa dịka Tucano jet aga buso ha agha ị ga-ama n'ebe ha nọ na ya e nyere ndụmọdụ si na ihe kwesịrị iji bibila ndị awụ dron ndị na-enwere ike ife ihe dịka 10,000 feet in the sky egbe nkịtị agaghị agbatuli ya ma ọbụla dị RPG RPG agaghị agbatụli ya mana o nwere ike ịnọ n'elu ihe ruru awa ole ma ole nwee ike na-egosi ebe ndị a nọ chọpụta ebe ha nọ chọpụta ndị ha na ha na-emekọrịta chọpụta ebe mhm. ha na-eje na ụzọ ha si aga mhm. mana ndụmọdụ mana ihe akwana bụ bịa bụrụ nke na-anaghị anaghị ada ọkụ ọnụ n'agbanyeghị ihe niile ndị a enwe onye tụpụrụ ya ọnụ ọ bụrụ na ndị na-ege ntị ka ọma otu ihe kpatara ndị ọchịchị Amerịka ọkacha ndị sineti ha Foreign Relations and Armed Services Committee si, mba mbanụ mba ka anyị letụkwuo ihe a anyị echefukwala ụka okwu Maazị Buhari kwuru n'oge na-etebeghị anya mgbe ọ kpọrọ ndị isi n'ọwụwa anyanwụ ibi n'ọwụwa anyanwụ Naijiria a dot in anyị ga-egosi ha ihe n'oge ọ sị n'oge na-adịghị anya ka a ga-egosi ya ihe ọkụ ji ntị oke eme hmm. o rughị izu abụọ ebunye ya ngwa agha nke mbụ ha kwụrụ ụgwọ ya ya bụ na ebumnuche ya mgbe ahụ si n'oge na-adịghị anya ebumnuche ya n'ihi na ọ na-ele anya na ọ ga-ebute ngwa agha ndị a ọ were gbagawa Rọshia ugbu a mana maazị Ejike isiokwu a bụrụzie ndị a ihe niile a na-akọwara anyị anyị na-ahụ ya anyị na-ekwu ya a na-eti ya na-ama ya mkpemkpe na-adọ ndị be anyị aka na ntị isiokwu a bụrụzie gịnị ka ndị elu otu ihe a siri metụta anyị n'ihi na ọ bụghị naanị ọ bụ eziokwu ọ bụghị naanị ndị Igbo ka ọ na-emetụta ọ na-emetụta ndị ugwu ọ na-emetụta ndị bịrọm ndị TV ọ na-emetụta mm-hmm. ndị ọ bụla mana o nwere nke ọ ga-eru asị onye ọbụla zọwa ọrụ ọbụla zara aha nna ya olee otu ndị Igbo ga-esi zara aha nna ha n'ihe niile a na-akọrọ ha hmm, ndewo Ndewo, Maazị Asị. Ịma enwere ihe Maazị Odeluga kwuru ọ dị mkpa ka anyị tụlee ya maka Maazị Odeluga ile ihe bekee na-akpọ plebo. Mhm. ihe na-eme ugbu a ebumnobi ndị na-akpa aka ala n'obodo a kpọrọ Naijiria anyị ahụla ya anyị ahụla ya egwuola egwu a n'usoro ahụ ya bara ha uru emerie ha ebupụtakwala ya n'ọya ka e ga-ejikwe anyị werekwe that same plebo tụlee anyị nwawu ndị Igbo o nwere ike inyere anyị aka ka anyị ghọta ihe anyị kwesịrị ị na-eme nke mbụ mgbe nzọọgwụ ha mere kuu onye nabiri kuu kwụsịrị ya bụ onye Igbo agụ iyi iro unu cheta ọtụtụ ndị dụrụ ya ọdụ na-agwa ya agwa na akịrịka. n'akịrịka mhmm. na ndị gị na ha na-eme ihe <laughs> lerukwe ha anya ya sị mba mba enweghị ihe ga-eme enweghị ihe ga-eme enwe ihe ga-eme enwe ihe ga-eme anyị amarala ihe mere nwa amadi ahụ ya wụrụ ihe mbụ ihe mmụta agwọ anyị ọkwala n'akịrịka ndị Igbo anyị ekpuchiri anya na-asị enwe ihe ga-eme Nke abụọ anyị nwere enyi anyị nwere enyi ile otu Maazị um Chinua Achebe mgbe o dere akwụkwọ There was a country. Ọtụtụ ndị ekwukweli ha ka ha niile ha ka tụmadụ ndị bi Legọs enweghị mgbe ha nọkọtara tụọ uche na aga anọkata anọkọta Igbo echigbu ugbo. mere mmadụ niile ji gbaa ọsọ Igbo anyị ebisala ebe niile onye ọbụla etinye isi na Abuja etinye isi na Legọs etinye isi onye a na-arụ a na-ebi ihe zọrọ anyị 1967 anyị nwere be mgbe e gbuwere gbuwe gbuwe gbuwe n'Igbo gbaa ọsọ anyị nwere ka anyị gbara lakpuo mara na lekwe ụlọ nne m lekwe ụlọ nna m ha ekele dịrị Chineke ole m anyị enwere ya taa. nke atọ abịa wụrụ ọ bụrụ na ndị toronu mgbe a na-alụ agha ga-echeta oge na-adịghị anya ekwuwe okwu sabo <laughs> ndị sabo ndị sabo ama m mgbe a na-anọkọta ụmụ okorobịa eburu osisi buru nkweke buru nwa a na-aga Kombi n'ọhịa ka a ga chọọ gịnị ndị sabo ha na-achọ ndị sabo ha nọ n'ihu anyị na-ele anyị anya ha wole ndị ndị na-achị ala Igbo mgbe a na-alụ agha 67 anyị ma na onye ndị iro batara ime mm-hmm. <laughs> arụ merie mm-hmm. ledala ọnọdụ anyị taa mm-hmm. Ya bụ ihe m ihe m ji na-ekwu ya e, maazị e, e, Austin ejụrụ m ele ihe Igbo ga-eme ịgwa gị eziokwu ịjụkwa m aga m asị gị <laughs> asị mgbe onye ji tete bụ mgbe chieji ji hụ bọta uh, chiejiele anyị etetele ma chiejiele. ekwuwe ekwuwe ihe mbụ a ga-eme ma ewu APC ewu PDP ewu eh, APGA ewu ihe niile kpogha na ya ihe ahụ ihe iberibe n'ihi na ọ gafeela oge ahụ nke abụọ ịnọ ipol ịnọ eh, restructuring ịnọ kpogha na ya anyị agafeela oge ahụ ugbu a bụ mgbe Igbo ga-abịa jikọta onwe ha ọnụ n'ihi na ọgụ a ọgụ a na ha abịa ọ bụghị ọgụ a ga-alụ na alụ ntakịrị alụ anyị ga-achịkọta onwe anyị ọnụ nke mbụ nke abụọ eche m ruo ole mgbe a ga-agwazi onye ọbụla o metụrụ n'obi na ihe ndị ee ugwu na-eme machiri ya ya biko gawa kwaga ala ugwu gaa binyere ha ebe ahụ ka anyị mara ole fọrọ anyị ka anyị mara otu anyị si azụ isi onwe anyị n'ihi na ihe m na-ekwu na Igbo adịghị njikere Igbo adịghị njikere ama mmanya anyị nwekwara efe ijikere wee mara otu anyị azọ isi onwe anyị agbapụgodo ya ebe a ihe ekwuru e, e, e maazị ejike bụ ihe na-atụ m ụjọ n'ihi na a na-asịzi ole ihe anyị ga-eme ole ihe anyị ga-eme ele anyị ha gadere ajụwa anyị bụ olee mgbe anyị ga-eme ihe anyị kwesịrị ime ọ bụrụ na anyị zawakwana ya n'usoro mgbe amazi mma mgbe ahụ ọ gafebela ka ọ dị ugbu a anyị dịzi ka ndị chi jiri n'ihu pụọ n'azụ <laughs> anyị anọrọ n'ebe anyị na-ama magamaga na-agba ịgba ọnụ hapụ e, e, ijikọlata onwe anyị dịka ị kwuru e, APC PDP ewu APGA chifuo na ihe ndị a n'ihi na Igbo chi ejiela anyị ihu bụ anyị n'azụ mm-hmm. ọ bụrụ na ndị chekwa na eh, ije tụkọto etu oge tọban dịka otu Ọchị eh, Ụzọ kano na Hope Ụzọ dị mma na Uche Nwosu na Rochas arụcha gị tọban it doesn't make you an emir enweghị isi ọbụla o nyere mm-hmm. unity egbuwe ọ ga-emetụta onye niile ya wụ na ndị iche na maazị oke biko hem chọrọ ka anyị jụọ do onwe anyị ajụjụ ugbu a n'ihi na ụbọchị agafeela mmanya na ha efena n'ọkụkọ hmm. a na-ekwu ya dịka Maazị Ejike kwuru ọtụtụ ndị ga-asị onwe ihe na-eme onwe ihe na-eme ma ihe ka nọ na-emeji ka anyị nọ n'elu ya ka onye kwesịrị ịwụ onye na-achị steeti Imo anọ n'elu ya ihe niile ndị ndị gọvanọs nọ na ndịda Naijiria the South kpekọtara kpekọtara ya nwasokwara n'ọgbakọ ahụ ya pụta tụgharịa si ozi ka ewezi na ya enweghị iwu ọbụla megidere open grazing na steeti Imo dịka maazị Ejike jiri kwuo from the old playbook ọ bụzi naanị ndị na-eme playbook ọ bụzi anyị nwere onwe anyị dịka kwuo siri mgbe ha sị tọrọ aka na ntị saa anya mmiri anyị so onwe ihe ga-emena onwe ihe ga-emena ugbu a anyị abakwala n'ọnọdụ ahụ ọzọ anyị ka ndụ bụla palị onile ebe na nọ agba mmele ude uwe uwe uwe mmadụ ka anyị na agba ebe mbe ka owuo ududu mewuwo alụ ọzọ ndị ka ọ dị ugbu a ọtụkwa ụmụafọ ụmụ afọ Igbo wu ndị so ndị nọ n'isi ndị eji ejizi mere eji mkpara merezi mkpara eji achụpụ eji akpapụ arịrị bido na gọọmenti gọvanọ na-achị Imo steeti ruo na Kris Ewu minista of health tinyekwuru okwu ọnụ daalụ maazị ụkọchukwu ihe o ji ewute na ihe anyị ji etinyekwa n'ihe ọnụ abụrụ na anyị ka mara ihe mana ihe o ji ewute anyị bụ na ebe ahụ dị anyị na ebe onye si bịa anyị ka nwekwalụ nne na nna ụmụnne ndị enyi ikwu na ibe nọ na mba ahụ mana anyị na-ekwu ya ọ dịka anyị na-ekwu na anyị n'ote aka mba anyị nwa nọ ka nọ nso ebe ahụ mana ndị anyị na ha nọ na-enye anyị ụzọ na-abụ anyị họrọ ofu nke dị anyị mma ofu bụrụ ọ bụrụ na ị nwere ebe ị ga-eje ebe dị gị nso nwee ka ọ dị gị na ị ga-enweta nwa ego ga-eme ka isi na ya bụ Naijiria pụọ dị gị enji ekwu nke ahụ bụ na ị na-anya ihe asị na nwanne anyị nwoke maka onye Igbo ka ọ bụ a na-akpọ Kris Ngige bụ minista for Labour na-agwa ndị gụrụ akwụkwọ gụchaa akwụkwọ kwụọ ụgwọ akwụkwọ ha mụta ka esi agwọ ọrịa na ka esi ene anya na ihe gbasara ike. ihe ọ na-agwa ha na ha nwee ikwu na ihe a na-eme ha adọrọ ha obi na ha achọrọ ka eme ka ndụ ha nye ha ohere ịlụ ọlụ ha ọ na-agwa ha na na-eme ihe akwa na ya na-anọdụ anị ịkpanyere ha nkata onye ọdịrọ mma ya gaba maka na ya chọọ ha ya afụrụ ha n'ọlụ, na ya jee chọọ ndị ọzọ ihe ma mara ọwa ebe ndị ọzọ ha ga-esi bịa oluo tata ọ sị na ya ga-esi mba ofesi kpọta ndị ga-agwọ ọrịa na Naịjirịa mgbe a na-ajụ ndị a ga-esi mba ofesi bịa gwọọ ọrịa na Naịjirịa one ndị ka ha na-agwọ maka na onye isi ala Naijiria ka ọ yabara ya jewelu mba ofesi o nwerekwa onye asị ya si mba ofesi bịa gwọọ ya nke agwụla ofu ka a na-ekwu ndị si UAE ndị si Kuwait ndị si United Arab Emirates ndị si Dubai agbadata na Naijiria nọdụ n'iru ndị ndị nwe obodo na-enye aplikeshọn na-arọ ndị dọkịta na-enye ha akwụkwọ ka ha feta ụzọ be ha ihe m ji akọ nke a bụ na o metụrọ ndị nọ n'obodo aka n'obi isi nekwenụ na ndị agha efunarị anyị na ya mee na-enwe ndị ga awụla ya ọrụ ihe a na-agwa ụnụ ụnụ chịpụ na apụla maka na ụnụ pụọ enye ha ohere ime ihe ha nwere ike ihe ha chọrọ ime ka ha bụrụ ofu nke bụ abụrụ na nwanne anyị nwoke na-achịkwa Imo steeti ụzọ dị mma amarọ m na ya ego ka enye ya amarọ m na ọnwụkwa ka e kwere ya amụrọ m na o nwere ihe ọma anyị nwa amụrụ maka ihe eji wee kwube okwu gbasatara ndị ji ndị na-achị na ma na etu esi achị ya na Naịjirịa bụ na ọ bụrụ ife na-aga ọfụma ebe ọ bụ na ndị agha na-achị efi na nama ha na ngwongwo ha aga ha na-eji ya weluburu ụzọ ma bụrụ mma na egbe ka a onye na-ekwu ihe a nọ n'obodo a na-agwụ ya na Jos na-egburu imerime mmadụ n'afa ndị na-achị efi na ndị na-achị atụrụ na ndị na-achị ha akpagharị ọma mgbe o mere n'obodo ya nwa na-achị ọma mgbe o mere na ndị dị ya nso ọma mgbe o mere na nke ndị Yoruba ihe nna ajụzi bụrụ kedu ihe ọma ya amarọ iji wee sị na nkata akpara akpakwe ka akpara akpakwe n'isi ka hara wụrụ South East wụrụ South gọvanọs. na aka ọzọ ka anyị nwa na-ekwu nke ya bụ ike na ndị otu ya nọ na Rivers emego ka ọ gaa n'ụlọ ilu iwu ha etinye ya n'akwụkwọ dịka ndị ụzọ West tinyere oge nke ha iji wee mee ka nya bụ ihe bụrụ iwu obodo onye achị na-apụta ka ọ ghara ị na-ese nke ọzọ bụrụ na oge dịka oge a na arọ anyị nọ na ya ọ bụrụzi etu ha ka esi akpa anụmanụ uwe uwe chenjiena uwe agbanweela o nwere mgbe eji ịnyịnya eme ife na-ebu mmadụ dị ofu ebe jee ebe ọzọ ọ bụrụ nya bụ ihe kachasị ibu mmadụ esi na ịnyịnya nweta ịnyịnya igwe na n'ịnyịnya igwe nweta ọgba tumtum si n'ọgba tumtum nweta a ife a na-akpọ ya ụgbọala mhm. ọ bụrụ ọsọ ụgbọala ụgbọ oloko nke na-esi mhm. n'elu ụgbọ elu ụgbọ mmiri o mhm. nwere ozi onye na-abụ ọchọ ịkwado kwado si ka ya si Ọkịja jebe Ọnịcha ọsị mba ka ya chọọ ịnyịnya maka na owee chegharịa uwe ife agawa n'ọsịsọ ife ka mma ịnyịnya ahụ ya ọfịara ya arụ ịnweta ịnyịnya ọ ya anịghị ezigbo ego mana omeme ka o luo n'oge isizi na anyị ga-asị ndị achị nama anyị ma na ọ bụrụ ozi etu a ka esi eme ya ka ya bụ ife gaa ọsịsọ na ọ bụrụ na ha nọdụ ebe ha nọ na ha nwere ike igotanwu nye ya enye ụmụ anụmanụ ha nwere ike ịgba ahụ gota gote ya debe nwekwu ike iji teknọlọji ndị ọfụ mee ka ife anụ na-eride ha nso na ọ ga-akarụ ha mma mee ka ego ha bawanye ụba nyere ha aka mee ka ha nwa na onwe ha nwee ezumike iji wee menya bụ ife kedu ife anyị na-azọ kedu ife ọma anyị amaghị o ji wee na-asị anyị ife ahụ ekwuru ka o wee dị mma na ihe sorozin ya na ya na-ewepụta ya na ha ga-abịa ha bịawa ya ha bụrụ agha na ọgụ na mkpasu iwe na mmerụ arụ niile ahụ yawa obodo ọ na-achị nke ahụ kwụrụ onwe ya ihe anyị ji a na-ekwu ndị a na-akpọ unknown gọọmenti na mkpọzi ya ha kpọrọ ya ndị amarọ ndị ha bụ mana ndị gba ha ụlọ agha na nsogbu ha jee gbusisi ụmụazị na-agụ akwụkwọ na National Nigerian Defence Academy onye onye agha ịkọlụ maka ya naval ofisa retired wee na-agwa anyị na anyị afụlụ nsogbu a na ife si ewu ekperechi ma ụdị agwa a na-akpaso ndị si ụfọdụ ebe na ụdị ekpere ha mm-hmm. na maka na ụbọchị ụka amagharapụ ndị na-ekpere na-eso ụzọ Kraịst ka ha bata bịa ka ụka mana ụbọchị Fraịde na ahapụ ndị na-ekpe nke Islam oge ọbụla ha chọrọ emeghe geti abataba mana nke ahụ nke nyanwa fụrụ kwuo ọzọ anyị niile ma bụ na ndị Naijiria ndị agha Naijiria sị na ndị a na agwụsisi ndị mmadụ mana ma e, nke a na-akpọ Boko Haram ogbukwa ndị otu ISIS na ha nwa ndị ha jidere na ha nwere ike mee ka isi zuo ha oke jụọ ha oyi ha wee werụzie ha tinye ha wụrụ ndị agha ọ wụrụ onye nweghị onye kpaa nkụ arụrụ nwaanyị ji were agwọ kee nkụ agwọ taa ya ịma na ife agwọ na-eme na agwọ aghaghị ime ka o ji wụrụ agwọ <laughs> ya ije chọrọ nya bụ nsogbu tinye na n'arụ gị nwee iche okwu mana ihe o gosiri ịbụ ofufe a na ndị anyị na ha na-azụ okwe na-eme nke ndị mụ na ha na-azụ okwe mgbe ha na-akpọ kantamot anyị iche na anyị na ha na-azụ chekas hmm. nọ na chess mgbe anyị che na ya ejide ha esi ụzọ ọzọ ọnya merụ ka a na-ekwu ka a ga-esi esi nọchie ma ọ gwa ndị ha na-achọ igolu ngwa agha ha na-ekwe anya fụ ife na-eme amee mm-hmm. nke kantamot jewe Rọsha ife niile a na-akọ ịhazie isi ewu na enwelụ ebe ndị a na-eje o nwere ebe anya ha dị o nwere ife ha na-achụ mhm. ife niile a wee riri jikọrọ ya bụ ife ofu eji ha mhm. maka na ha na-agasị ike na-eme ife ha na-eme mhm. ife anyị ife mkpa bụrụ kedu ka anyị nwa na onwe anyị ga-esi wee mee ka nsogbu anyị ha na nso maka ya bụ nsogbu eluo na-arụ mhm. nke a maazị ọbasi kwuru chiejiela ịchọ ewu ojii nsogbu ịfụ ya kịta ga-afịa arụ ọzi kedu ihe a ga-eme ka ọ ghara ịbụ na ịchọzi ịchọ ewu ojii achọba gị ma achọba mhm. kedu ihe ị ga-eme iji wee jikọwa njikọ ọka ofu ife kwugoro ọzọ bụrụ unu jikọzie kedu ife unu ga-ejikọwa emere mhm. ọ dịghị ụzọ ife na-abụ mma etinye ọnụ tupu nrapụ kemgbe bụrụ na ka ife na n'ife anyị gụrụ agụ na ife ederede ma ị na-agụ Baịbụl ma ị gụrụ ya ka akụkọ iro o nwere mgbe olu olu onye si na ya ya alụ wọlụ ị na-alụ wọlụ iwelu ngwa agha ị ga-eji lụrụ wọlụ iwelu ngwa ọrụ ị ga-eji lụ wọlụ iwelu ngwa agha ị ga-ejicha onwe gị maka na ndị ga-eche gị anọrọ oge ahụ eluo ị na-akwado ka gị na agbata obi gị na-ama ka unu ga-esi kọọ nri rie ka arụ dị ụmụ mma malụkwanụ na ọkụkọ na-akpa nri anya ufe akọ na ya malụkwanụ na nchekwa obodo unu dị mma ụmụ na-afụna na gọvanọ ndị anyị nwelụ na uche ha adịrị ya mm-hmm. o nwere onye na-achị uche ha dịgodi ya enwero ndị agha ha nwaghị onwe ha nwere ike isi biko n'ụlọ anyị enwero ndị nchekwa obodo maọbụ ndị uwe ojii a ga-asị biko mee na ife a ka ha mee maka na onye ọkwuo kpọọ polisi polisi akpọọ Abụja. ọ sị ka ya kpọọ ọ bụrụ nke na-enugwu ụbọchị ọ gwara anyị na ọkpọ divishọn asị ya ka akpọọ Abụja. Abuja na-eje Russia mm-hmm. ife dị mma bụ ma ndị na-eche nche obodo ma etu enọbụba ya na-eke nche eche eke ụnụ unu ga-esi chịkọ bụ na chịkọ maka na nchekwa obodo ahụ n'aka ụnụ ka ọ dị nke imekazi nke ahụ wụrụ ife gbasatala ịrọta ndị ga-anọchi anya ụlọ o doo n'anya na nke ime ka ume okorobịa maọbụ nke ime ka eke ego maọbụ nke ime ka ebu akpara isi maọbụ nke ime na onye a bụ onye nke anyị abarala anyị uru o nwebeghị ife ogosila anyị na ọ na-aga n'iru na-eme ka obodo dị mma oge eruo na a ga-eji chighaa etu anyị si bachi mhm. etu anyị si elekọta onwe anyị bido n'ụmụnna wee pụta na eh, town union wee pụta na local Government maka na ọ bụ na ya mere otu ahụ ka wụ checkmate mana ihe ahịa eh, eh, niile na-akụ maazị oke um, dụrụ anya isiokwu awụrụ Ka ọ dị ugbu a anahụ m elele anya na mpaghara ala Igbo niile Anambra steeti na ha ejeme ntuliaka ọchịchị onye ga-abụ gọvanọ anyị ahụbeghị manifesti manifesto ndị ndị ndị gasị lekwa ihe mere lekwa ka o si dịrị anyị ugbu a dịka ndị Igbo dịka Anambra steeti dịka ndị Igbo lekwa ebumnuche m n'ihe ndị a anụbeghị mkpọtụ mbido nsọlụ udo a na-eche na nwa bụ onye onye nwere nnọziri anọzi nwere ike iweghara ọchịchị ruo na ndị ọzọ ya na ha so na-adọ ndọrọ ndọrọ ọchịchị enwebeghị nke ọbụla kwuru okwu igosiri na ihe ndị a na o doro ha anya ka ihe ndị a na-eme n'usiri metụta ndụ ndị steeti Anambra na ndị Igbo

pụtara na mma agụba adịghị nkọ ka ọ bụ na Mgbeke na-amaghị isi ala ịma na anyị na-ajụ ajụjụ a kwamgbe kwamgbe kwamgbe ehm, anyị amaazị ndị anyị bụ otukwu n'ife na-enye nsogbu anyị amaazị na ya bụ anụ elu ma ya bụ anụ anyị anyị anwaazị e, na ọchịchị bụ anyị nwanwe ọkwọtago na ọhaka so o so n'ife bụ nsogbu n'ife gbasalụ kedu etu anyị ga-esi rọpụta ndị bụ ndị maka ị na-anya ọtụtụ ndị afọ niile nọnụ anyị maga ha ọtụtụ n'imefe eziokwu adrọva n'ọnụ onye ọbụla malụ mgbe dimkpa mmadụ ga-apụta si na ya nenel sansis pas ya mesịa je si na ya nenel mana onenere ojere universiti ma si na ya ji eme masters ma ojere ome masters ifro nọ ntụ na aghọ onye welụ ntụ bụrụ ụzọ kedu ezigbo mmadụ onye kweta ka ọrịa ụmụnne ya eme gịnị enyere ya aka anwụrụ onye a na-asị ya gụọ Cambridge kotu ọnwa kama na kweta na ebe ị nọ kweta na nke ime e, ọtụtụ n'ime n'imefa bụ ndị na-agba mmadụ apliko ya na ndị mmadụ ma jee nta ma ọ jee asha hmm, ebe ihe ego ma ọ nala ego onye wechi ya ma ọ mee rie wufu so n'ọrụ dị anyị ka ọ fama ndị nọnụ fama ndị bụ ndị nwere ezigbo agwa ndị nwee ike inwe ike ịranye ọrụ n'aka ma rụọ ọrụ mana apụta ọtụtụ n'ime ndị anyị nwa na-esi aka asaa n'anya gwue <laughs> mbazụ n'ụkwụ bịa na-eti chimegbu m chimegbu m ọrụ ndị be nwee ndị be anyị tụrụ eh, Buhari vootu elotere mgbe a na-ekwu okwu nke Buhari a ọtụtụ ndị be anyị na-asị gịnị Buhari Buhari nọọ Buhari nnọọ nọọ Buhari Jonathan pụa ya sị pụa unu afụgara ebe anọ so ọchịchị dị ndị ọ dị n'aka anyị anyị mara asụ anyị asụa n'ikwe anyị agbaghị asụ anyị asụa n'ala <laughs> ihe a na-eyi egwu n'ihi na ka ọ dị a na-ekwu okwu ndọrọ ndọrọ ọchịchị ọ dịka anyị abaana na onye rijuo afọ ọsị ihe ọzọ ihe ga-emezi ihe ọzọ na-emezi na ahụzi ya mm-hmm. mana onye rijuru afọ taa ma ezi ọnọdụ echi na-abịa abịa ka ịkọ ha gị mm-hmm. olee mgbe Igbo jiri bụrụzie anaghị abana n'ọnwa Disemba ka adị ugbu a anaghị ekwuru okwu ọgọst mitin Ọgọstpitin ndị ụmụ nwaanyị nọ nọrọ ọgọstpitin ka ọ dị ugbu a na mpaghara ala Igbo niile dị iche iche anụbeghị m ihe ndị m na-anụ ndị na-eme ọgọst meeting ndị m kpọrọ na fon adanne m ha ndị nọ n'ụlọ ndị mụ na ha dadị na mma olee ihe ụnụ na-akpa na ọgọst meeting ee eh, anyị kpọtara ndị ga onye ga-enye anyị okwu ihe gbasara ah, eh, otu esi si ahazi ezinụlọ ọ dịkwa mkpa ee eh, anyị kpọtara onye ga-abịa gwa anyị okwu eh, ihe gbasara eh, otu esi alụ di na nwunye ok <laughs> ala gị na ha efula <laughs> ọnọdụ gị na ha efuje ụmụ ụlọ ndị ntorobịa enweghịzi ọnọdụ ma ọbụla dị anyị kwughazi ọnọdụ na Naịjirịa ọnọdụ ha na mpaghara n'ogbe ụlọ na ha efu aka na-akpọta nwunye pastọ ka ọ bịa gwa ụlọ etu esi ekpe ekpere hmm. ya ka Ọgọst Meeting Ozi apụọla n'ihe ụmụ nwanyị na-abụ ọ na-abụ na mgbe mbụ ndị nwoke hapụ ime ihe ha jiri bụrụ nwoke n'ihe gbasara nchekwa obodo a ga-asị na osi akarịala mpụ akarịala ụmụ nwaanyị amanye ya ọnụ ndị nwoke egwulie abịazie n'ọgọst mita wụrụ ụmụ nwaanyị ndị pastọ na-abịa ka ihe na-enweghị isi n'ọdụ. ebe o ruru otu a ndị nwoke nọzi na mmadụ mmadụ na-eme mmụọ mmụọ ndị ụmụ nwaanyị kwanụbụ ndị ọ na-abụ ihe mebiwe ha si mba na ha agaghị anọ na mmadụ mmadụ mewe mmụọ mmụọ aba esorokwala banye na praise the Lord mm-hmm. kịta ka ikwula okwu <laughs> ejike hmm? ọgwụ ah, ihe nọ na ya ka anyị na arụ ohere Igbo ihe mere Igbo awụghị otu ọwụghị abụọ enweghị ụzọ isi lewe ya anya ga-ehu ebe nzọpụta Igbo ga-esi bịa mgbe Igbo wu Igbo a sị e, okwu ekwere ekwu eleta ekwu ya ekwu akpara akpa anya ka eji e, ekwe ya mhm, isi ka eji ekwe mgbe gị na mmadụ na-emele ịmapụla eji pụọ mgbịrịmgba mgbe na ihe anyị na-eme ụwa niile amara ihe unu na-eme anaghị agbazi izu ị gaghị anọkọta ama mmenkwere mpaghara ala Igbo taa ị ga-anọkọta hụ ndị nọkọta ọnụ uche ha wụrụ ọnọdụ anyị nọ na elee otu anyị ga-esi gbapụta onwe anyị onye ọbụla na-ekwu nke nke nke afọ ya e, onye a na-alụzi ọgụ afọ praise the Lord ị na agba ha praise the Lord praise the Lord enwere mgbe ị gara pastọ na-ejuhụ a na-akọ na-akọgheri eh, ịhụlanụ ndị welitere isi n'ụlọ ụka taa asị gị e, ha hụrụ vishọn e, Buhari ji chi echi asị gị na ahụkwa vishọn n'ọkwa ka anyị hapụdụla na ụmụ ha ka hapụdụla na ụmụ ya ka m tụlee ya n'ụzọ ọzọ ọ wụrụbedile na ndị ụmụnne anyị nọ na naijiria isi ekpuole ha niile anyị na nna nọkwanụ na mba elee ihe anyị nwa ga-eme ọ ga-ewute m ikwu ihe abụọ ka m kwuo ya ma Chineke ekwekwele ka ọ bụrụ na ihe a m na-ekwu bụ eziokwu otu ọ dị m n'obi ebumnuche m mụ na n'oge na-adịghị anya ndị uche ha wụ ijide Naijiria kechie ha ga-emeri n'oge na-adịghị anya ala Igbo ga-awụzi ndị a gbara ohu anyị ga awụ ohu n'ala nna anyị ajụjụ m na-ajụzi iwu ọrụ na-achịkọta ụmụnne anyị na ụmụnne anyị bi n'ala ahụ gba ahụ ohu anyị nwa nọ na mba ele ha ga n'ihi na enwere mgbe e mere World Igbo Congress World Igbo wụ otu ụjọ ndị bi n'obodo ahụ na-akpọ Naijiria ọ tụrụ ha ụjọ n'ihi na uche ha ha Igbo abịa agarakwala maka na enweghị onye toro na Naijiria na-amahụ na Igbo nyụkọ mmamịrị ụfụfụ ya ha mm-hmm. otu a ka esi gbamgbu okpuru gbamgbu okpuru gbamgbu okpuru gbuo Wọld Igbo Congress mm-hmm. iwegha ya ọtụtụ ndị agbakọọla mee ihe mee ihe ka m gbuo ọzọ ka arawụla echetara m e, mụwa bi na chikago a ka anyị nọ akpọọ ndị wu ndị isi ọha na eze o meela afọ ole na-anyọ ha mm-hmm. na-anyọ ha biko nunu ka achịkọta Igbo ka achịkọta ka anyị nwee ka anyị niile na-ekwu n'otu ọnụ mm-hmm. ka a kpachara nkata gbaa kechie ngwugwu eburu ya Naijiria ga eme gịnị ihe niile a na-atụrụ ụjọ ya eji na-eme ihe a niile akwa oruole taa ọ ya ka m ji si gị nlecha anya ma na chiejiele chiejiele ama e ihe anyị ga-emenwuzi ugbu a gbapụtakwa ala Igbo ihe m na-echezi ọwụnagodu ndị Izrel ugbu afọ ole ka ha nọ n'Ijipt mechaa kpọpụtakwa onwe ha ọzi mm-hmm. n'uchegbu bụ anyị ha ga na-elezi anya the long game ọ na nke taa ka emeriela anyị ọ uche m ya onye ugwu lazie na nwa anwụọla ọ uche m <laughs> ịma na ije ụka awụrụ ife ọjọọ na ọ bụrụ ya anyị adasị na ije praise the Lord wụ ife ọjọọ nọ na onye ọkụ na-agba unu ya na ịchụ oke awụrụ ife isi oke sigodi n'ụlọ ahụ gbapụta ọ ka mma na ịzọpụtara ife nwere isi bade n'ụlọ tupu ịchụwa oke ọ bụgodi na oke wee anụ ị ga-eri eri n'ụlọ gị na-agba ọkụ kịta ha were oge aja jụ eke oke ndị ọgọst mitin ama m na ife na-ewiwu sampụl les na ife na iwu kedu ụdị akwa akwalụ kedu onye kachachakwa kedu nke maọma ị ga-ekwukwa kịta kedu ndị na-eso ị na ndị na-eso onye ochie nke ọzọ ya na ya na-eso ọnya melụ na akụkọ a na-akọ ọgwụ ka a kụziere anyị ka anyị ga-esi wee wụrụ ezigbo nwunye ma ọ wụrụ ezigbo nne ma ọ wụrụ ezigbo ndị ma esi nri ma ọ bụ nke pụtara ọfụ etu a ga-esi wee chụọ ego investmenti <laughs> investmenti dịkwa mma ahụ mana onye ụlọ ya na-agba ọkụ dịka nsikwu ịchụ oke awụrụ ife dị mma ọ bụrụ na ndị nne na-ezukọ n'Ọgọst kpaa nkata onye ọbịa Ọgọst nọ n'ụzọ na-abata abata nya ma ndị bụ ka egbuo egbuo ma ndị egbugoro egbu ọ bụrụ na akpa anya bụ nkata ụmụ nwaanyị ịchọ isi mara ha n'ala Igbo ọkwọ na ụmụ melụ eji akọ akụkọ ife melụ na Aba mm-hmm. ụmụ nwaanyị melụ na bekee na ndị oyibo na ife niile ha chọrọ itinye n'isi maka ụgwọ na ụma ha chọrọ ịna ndị mmadụ ụmụ nwaanyị melụ na ọ dịrị etu ahụ n'ala Igbo ọ maka na akpara akpa maka na ha nwere nzukọ ha ọkwanụ nzukọ a wụ nzukọ ka dị wee ruo nzukọ ọgọst oge eruo na ụmụ ga-asị kedu n'isi nzukọ ọgọst a kedu ka o si bido kedu ife eji alụ ka ife ọ na-emepụtara obodo ọ bụrụ na ya bụ nzukọ ọgọst bụ sọsọ ka mara ụdị akwa iji bịa mere somna ma ọ bụ kedu afọ a na-akpọ nke ọzọ ka ọ sampụ ụlọ ezikọ ma ọ kedu ụdị staịlụ ịkwalụ nke gị na ọ bụ na mmadụ niile jiri yunifọm Mm-hmm. ife a na-eme nwere isi ụkwa a na-apị mkpụrụ adịrị ya ọ bụkwanụ na elu ebe ahụ na akụkọ a na-akọ kwa ahụ nwa ofu ụdị akụkọ ahụ anaghị akpọtakwa onye a ndị n'ịkpọtalụ ma ekwu okwu ka ọ gwakwa ya ife aha anyị ma etu ndị nne si kwesị ichezi ụmụ ha ma ọ bụ ụdị investmenti na-ewuzi kịta a ga na-eme ka ego wee pụta hmm. oge eruo na anyị ga-arapụ ihe dị n'ego chọba ife dị na oge maka oge adịrọzi hmm. ndụ ka hmm. o kwesịrị ka anyị welu ife anyị nwelụ maka nzukọ Ọgọst dị ezigbo mkpa maka anyị welu ya mee ife baala anyị ka anyị ghara iwere ya ma agbasasị onwe anyị anya ọ bụrụ ma nke ekwugoro na mbụ na ndị na-eche na ya bụ mmiri na-erubata na ha nwere ụgbọ igwe niile na-eje n'ụzụ ka nkwụzi okwu Kraịst wee kwụsị maka na na Hibru ka onye na-akọ maka ndị okwukwe ndị Hibru dịka ọ bụrụ na anyị nwanyị kpọba aka na ịbịa kpọba Stam Mbakwe kpọba Nnamdi Azikiwe kpọba ndị ọzọ mana ka ọ kpọchala afa ndị isi ndị nke okwukwe ọsị ebe ọ bụ na anyị nwere ndị a dịka ndị oli asị na ndị ndị ndị e, ndị anyị nwere ike ine n'anya kwa ihe ha mere n'oge ruo na anyị ga-ejizi nwayọọ rapụ ihe ndị ahụ na-adọ acha azụ na mmefie nke na-eme ka anyị tinye isi n'ọfịa welụzie chọba ife ahụ dị mkpa anyị kwesịrị ime maka na oge adịrọzi mm-hmm. mm-hmm. ọ gwụchakwa ozi ọma m Hibru 12:1 ọ bụrụ na ị na-eti aleluya na-eti praise the Lord na-eti hosana mana na ịrapụbere ife ahụ ji oji onye na ji onwe ọ bụrụ na ị chọwabere ife ahụ kwesịrị oji onye ji onwe ya oge eluo na anyị ga-eji Ifeanyị nwelụ kpọọ ife ka onye kpọọ bụ ya mkpọkọrọ ewere e afịfịa

otu ndị ka ihe a na-eme anọ m na-eche echiche ihe niile anyị na-akpa ebe a anyị ahụ na ọgọst mitin ọgọst mitin na ha agwụla ele anya ọtụtụ ebe n'izu anyị izu na ngwụcha izu anyị nọ na ya ugbu a ka ha na-emechi ọgọst mitin a ga-eje Thanksgiving na Sọnde ọtụtụ ebe tupu ha ebido ebido ha emeela na chọọchịs mgbe mbụ ọgọst mitin bụ ihe a na-eme na n'ogbe n'ogbe ugbu a a na-ejezi na chọọchị ndị katọlik ndị anglikan dị e tupu ababata na taụn level enwere ọtụtụ nsogbu enwere n'ala Igbo ka m werekwala ihe mere njinji niile jiri na Imo steeti n'ọnwa Mee hmm. banye n'ọnwa jun anụbeghị m si lekwa ma dị ma ndị bishọp ma ndị ụkọchukwu ndị ụmụ nwanyị ndị a na-abịa si gọzie na anyị ka anyị na-ebido ọgọst mitin nyere na ntụziaka si tụnye n'okwu a ihe a ọnụ hmm. mana ụmụ nwaanyị ndị a ga-eji mechicha mitin niile a mechaa praise lọd a bịa na chọọchị ime transgivin na ha eji emechi ọgọst mitin tụọ mma mmanye ala kpuo o ruo na Disemba mpaghara ala Igbo niile Disemba 26 a ga-eme town union meeting hmm. ụfọdụ n'ime ha ga-eji ọgụ lụsaa ya hmm. <laughs> ma ihe na-eme ma ihe na-ebe ka na-ebekwa amaghịzi m otu m ga-esi ka anyị si tụnye ihe ọnụ maka na onye na-egede nta? who is listening? Hmm. ekwurekwu mere ọnụ anyị na-ekwu a ga na-ekwu maka na eziokwu bụ ndụ maka na ọ nwere ọgbọ ga-etolite ga-ege ntị ọgbọ anụ wee ghọta ebe mmiri si wee bụ opi maka na ife mmiri dọ na-ejudọrọ nwa nkịta idozi anụ Igbo dịla anyị nke a bụrọkwa nke mmadụ ga na-asị ike ofu ụbọchị ka ndị Amerịka bịa o Amerịka doli bịa azụ anyị maọbụ ndị bankị hmm. ma ndị kọtụ nke a maọbụ ndị obodo a maọbụ ndị obodo a ife dị anyị n'aka ofe ife anyị na-ekwu kamgbe bụ na anyị nwụrụ mmadụ mmadụ nọ mana mmadụ kọrọ anyị mgbe Igbo na-asị mmadụ akọna m ọkwa Igbo na-ekwu bụ ezigbo mmadụ akọna m ndị ndu ndị nche onwezi ebe etiri aka ka ebite aka na-asị na ndị ga-ejela anyị ozi a na ndị ọ na-anụ ọkụ n'obi ije ozi gbasara ife gbasara igbo ana m ekwu ndị nọ na politiks ndị afọ bụ nne jive iche mana ndị ọkachamalụ ndị mahadum maọbụ ndị be anyị bụ ndị nọ na mm, ndị na-azụ afịa ndị nọ na n'ife aka ọrụ ee eh, nwere onye anụtala akụkọ ya ee eh, ọ na-abụzi ndị nọ na ndị ụka eh, ọ na-abụ dị dịka oge dịka oge a na n'obodo ụfọdụ ọ ndị ụka ga-agbanite wee bulie n'isi wee sị mba na mmegbu a na-emegbu ndị ogbenye na ndị mmegbu a na-emegbu ndị enwere ka ọ rafa na ọ dọrọ mma wee bido wee ọ bụrụ ikpu nkata n'isi wee gwa m um, eze okwu onye si na ya bụ eze ya gwana m mana ọdụba anyị anyị nwapụtakwa anyị nwesokwu onye zusie ori zusie ego anyị pụta anyị na-etu ya na-agba ya okirikiri gụọrịa afa ị na-akụ ma akụ takasịa mana anyị ga-amụ akọ maka na mgbe <laughs> chi ejibidogo anyị dịka maazị ọbasi kwuo, ee ọnne eh, ịma na 1970 na anyị je gwa yọọ ndị Hausa sibata biko ka ọ nabatakwa anyị ee eh, mana anyị nwee nwere ike iji ọnụ anyị kweta n'ike na emeriri anyị n'agha asị anyị mba anyị ekwuzina na emeriri anyị na ife niile a na tịrazie ife taa n'uche ka ọ bụla anwụ mana ọ bụla aghụghọ Eh, manafanwa gwọtara na famili na wee na-echilile ya ọnụ naanị wee ruo kịta eh, kịta a na-ekwuzi awụsa awasaga n'igbo ọfa nwezi obodo eh, ndị niile bụ gọvanọ ofefa gwafa ka fa na-eme ndị bụ chief ofefa gwafa ka a na-eme ndị ụka na onwefe na-atụkwa ụjọ nwere onye na-ekwuzi eziokwu na ofe agwafe ka a na-eme ma ofe dị onye isi mma ka a ga-eme gọvanọ nke tụtụrụ ndị obodo ọ na-achị ọ na ọ na-akpọlifa na ụjọ anya ebe dịka mmadụ dịka hope ụzọ dị mma amara ebe o si pụta nwekwa ịtụrụ ya vootu ọwa kaptan lina na n'ọnọdụ ọchịchị onye ọbụla nleli anya na-asị na ife a esigbue nkakwu na ife a dụrọ mma mana onwere onye pụta ndị kwesị ịpụta jezie na melia eh, ife ndị ọcha na-akpọ kọtikọl ya bụ ije kenia na-asị ya nna nnọọ na ịbụrụgo gọvanọ kịta ọya ka o ji bụrụ kịta zinụ onye na ndị fulani na-alụzi n'ọrụ nke ekwu e ọ na-aba mba maka na <laughs> ife na-afụli opi nọ n'ala mgbe mana ịna-anya ọ ndị Imo gboo ka ọ na-abụfa tụtụrụ mkpịsị wee dee petishọn nwa bekee na-ebe akwa padegide petishọn depụ nwa bekee mana kịtazi afụrụ anụrọcha mana ọ Chineke ga-enyere ya aka ka atụ na-egbu mmụọ Igbo ka anyị wee nwee ike wee nụ anya bụ ọgụ Chineke ga-enyere anyị aka mana ndị onye a na-azọ azọ ga-azọ n'ọnwụ onye ka ọ dị ugbu a anyị na anaghị eme ka ndị a na-azọ azọ na-agba mbọ ịzụrụ onwe anyị ọ bụ ya wụ ihe ihe a ji ewute m ya ndị na-ege anyị ntị ihe anyị unu le anyị ebe anyị bidoro ịkpa nkata anyị bidoro ihe e, nwoke a na-akpọ Muhammadu Buhari mere iji Rọshia ji bụrụ ngwa agha anyị na-ajụsi ngwa agha a na-eji gote na Rọshia akpakpara ya akpa anụkwara dum ka a na-anụ ụyọm ekwukwara ya ekwu n'ọgbakọ mhm. ọlụikpe ukwu garụ na gọọmenti etiti nwe onye nụrụ na ya nke ọzọ bụrụ na ka ewepụtara ihe nta akụkọ a na mgbe ọnwa Ọgọst agbara abalị iri abụọ na ise ka a hụkwara n'otu aka ahụ na ọtụtụ ndị isi na ihe gbasara ndị na-eleba anya na nchekwa obodo ma ndị eh, civil defense ma ndị polis ma ndị agha a nọrọ narị ya anọrọ na Rọshia anyị abịa na-arụtụ aka n'ihe a anyị na-ahụ anyị ahụbuola ya mbụ ka ndị na-eche na ọ eh, ka eji weta ngwa agha ga-eji gbuo ndị Boko Haram na ndị na n'ihe a anyị na ya mbụ um, ọnwụnwụ ka anyị kwuru jewa n'ihi na oge anyị akọwala kwarapụ kwarapụ ihe anyị na ọkụkọ si ihe ya ji eti abụrụkwanụ ka ihe eji ya hapụ ya kama ọkọ ha nụrụ olu ya anya ndị n'ofesi nọrọ ebe a na-eti na-akpọ anyị na-agbakwa mbọ ebe a na-ejikọta aka ndị anyị nwere ike ka anyị nwee ike mee ihe anyị kwesịrị ime ha Igbo tụwara n'ọkpa chejiere anyị n'ihu bụ anyị n'azụ maazị oke biko were okwu a ọrụ na-ege anyị ụbọchị ụbọchị e, e, e, etena nkata anyị na-akpa abụ atụọla ọmalụ malụ ọ nne ofeke otinye isi isi n'ọfịa anyị nwere ntụkwasị obi na ọtụtụ n'ime ụlọ ka ị mara na ofeke riro nne igbo ya mere anyị ji ekwu dịka onye kwuru okwu si kwu na-ekwu ekwu mere ọnụ anụ anụmen ọ bụrụ na nke a bụ izizi ị na-anụ ka anyị na-akpa ọtụtụ ihe anyị kpagorori dị na Fesbuk Facebook ọ bụ na ị na-anya na Igbo Heritage Institute ị ga-ahụ ọtụtụ nkata anyị ahụ mekwanụ ka onye ọzọ nwee ike ige ntị nụ ihe nụ ma nke ka nke gị na ezinụlọ gị agbata obi gị na ụmụnna gị na ndị ezi gị ma anya bụ ụka gawa n'iru maka na ọ site na ntụgharị uche ka a ga-esi wee nyekọ ọnya bụ mamiri ọnụ o wee gbọọ wee nwee isi ebe ọzọ ị nwere ike ịnwetakwa anya bụ ozi ahụ ebe ọ bụla ị na-enweta pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ị ga-anụkwa nkata ma ndị bụ ụzọ ndị ọzọ anyị kpagoro anyị ga-asịzi ka Chineke kere ụwa nọnyere gị ngụ ije eko ka ọ ghara ịkwa kama ihe na-agara gị nke ọma aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha kpara ụka na mgbede akwụ ụkọchukwu Austin Okigbo maazị ayọ Odeluga Igbo anya dị unu na maazị Ejikeme Ọbasi Igbo niile ebere. ka chi ụbọchị nta ka